AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrịghị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary nwanyị Lawrence ka gị na ya na-anọkọ ndewo udo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa nwa chineke ọma na-ege ntị obi ụtọ ka m ji na-anabata anyị n'ihe omume nke ụbọchị taa ụbọchị taa bụ nke pụrụ iche anyị na-enye aha nsọ chineke otito onye nyere anyị ndụ ruo n'ụbọchị taa nyekwa ụmụ anyị nye ndị ikwu na ibe anyị anyị na-asị otito nsọpụrụ na ọjịja mma bụrụ nke chineke ruo mgbe niile ebighị ebi amen ezi onye ọma na-ege ntị n'ọnwayọ n'ụbọchị taa abụ ọma ka anyị ga-anụ abụ nke ga-etu aha jehova ka anyị n'olu ndị aba East Conference Choir ka ha nye anyị abụ ọma na-echekwutara anyị na jehova bụ onye mbilite na ọgwụgwụ n'ime ndụ anyị ya ọ sọma anyị n'ọrụ a East Conference kwaya na abụọma ọma nyere anyị ọka ka ka Jehova bụ n'ezie anyị ga-anọkọ nwayọ mgbe anyị ga-anabata ụmụnne anyị nwanyị ezinne uru akpa na ijeọma kanụ ka ha wee nye anyị abụ nke ga-ewuli mmụọ anyị e si onye furu ụzọ bịa soro m ọ medula gị kraịst obi si onye furu ụzọ soro m m edula gị obi ụtọ ka anyị ji na-ekele ụmụnne anyị nwanyị ezinụlọ akpa na ijeọma kalụ ndị wetara anyị abụ ọma nke pụrụ iche n'ụbọchị taa ezi onye ọma na-ege ntị anyị ga-ege abụ nke ikpeazụ abụ nke a bụ nke anyị ga-eji wee nabata onye mgbasa ozi nwa chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche ka anyị gee abụọ n'ụbọchị taa anyị ji abụ ọma abụ nke ụmụ chineke gụrụ na-eto aha nsọ chineke eze nke ndị eze bụ abụ ọma nke ndị aba Central kwaya nyere anyị n'ụbọchị taa unu emeela ka udo na ịhụnanya chineke baro n'ụba n'aha jizọs amen n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe anyị ga-anabata onye mgbasa ozi nwa chineke tiri mmanụ onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche gee ma nata ngọzi dị n'ime ya ọzọ anyị na-ekele ụmụ chineke ndị nwere ohere ịnụ anyị n'ikuku n'oge awa anyị na-arịọ ngọzi chineke ka ọ dịkwasị n'isi unu n'otu n'otu site n'ugbu a ruo mgbe ebi amen isiokwu nke ọ masịrị onye nwe anyị ime ka o ru gị ntị anyị tụgharị uche n'ime ya bụ isiokwu nke si ịdị iche nke ofufe ma ọ bụ ịma mma nke ofufe mmadụ nwere ike ịsị na akpọrọ anyị ife ofufe otu ọbụla ị nwere ike iji aghọta ya ọ bụrụ na anyị mba kpọmkwem n'ime ihe ọmụmụ a anyị ga-aghọta isiokwu a nke ọma anyị na-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ n'akwụkwọ abụọma isi iri abụọ na iteghete ahịrị nke mbụ na nke abụọ kpọmkwem na nke abụọ ka anyị ga-ekwu okwu karịa ebe ọzọ anyị ga agụbukwa mkpughe isi anọ ahịrị nke asatọ abụọ mmasị otu a isi iri abụọ na iteghete ahịrị nke abụọ ya nyenu jehova nsọpụrụ aha ya kpọọ n'isi ala nye jehova n'ịma mma nke ịdị nsọ ya na akwụkwọ mkpughe isi anọ malite n'ahịrị nke asatọ ihe anọ ahụ nke dị ndụ nwekwara nku isii n'otu n'otu ha jupụtakwara n'anya anya gburugburu ya n'ime ha ha adịghị ezu ike ehihie n'abalị na-asị nsọ nsọ nsọ ka onye ahụ dị bụ onye nwe anyị Chineke onye pụrụ ime ihe niile onye dịrị onye na-adịkwa adị onye na-abịakwa arịrịọ mbụ ka onye nwanyị gozie ihe ọgụgụ a n'aha jizọs amen onye nwanyị ụmụ gị na-ekele gị ka anyị na-aga ịtụgharị uche n'okwu gị anyị na-arịọ ka isi n'ebe nsọ gị kwuo okwu kụziere anyị ka anyị mata otu anyị nwere ike iji na-akpụ isi ala enye gị nke a ka anyị rịọrọ n'aha jizọs kraịst onye nzọpụta anyị emee anyị na-ekwu okwu n'isiokwu nke si ịdị iche nke ofufe ọ bụrụ na anyị si anyị kọwaa ihe bụ ofufe anyị nwere ike isila ọbụ mmetụta nke mwedo onwe onye n'ala inye ndị bụ chi ma ọ bụ inye chi na abụọma ebe ahụ anyị gụrụ ọkpụkpọ oku na-akpọ dị ka onye abụọma dere ya nyenu jehova nsọpụrụ aha ya kpọọ n'isi ala nye jehova n'ịma mma nke ịdị nsọ ya okwu a bụ ka ndị bekee ji akpọ imperativ ọ bụ iwu ọ bụ ihe na-eghaghị ime ọ bụghị ajụjụ ọ bụghị ka atụle ma ọ bụ ihe nwere ike ime onye abụọma dee ịkwagide anyị ma anyị nye jehova nsọpụrụ aha ya kpọọ isi ala nye jehova n'ịma mma nke ịdị nsọ ya ajụjụ abụrụ n'ehihie a na ebe ahụ ị nọ na n'olu anyị ụbọchị anyị na sị ọ bụ ụbọchị anyị na-akpụ isi ala nye jehova na mgbe gị onwe gị họrọ sị ị na-akpụ isi ala nye jehova ị na-enye jehova nsọpụrụ nye aha ya ị na-asọpụrụ ya akpụ isi ala nye ya n'ịma mma ya anyị na-ekwu okwu ịdị iche nke ofufe ihe ofufe anyị yiri na ihe o kwesịrị ịbụ nye chineke cheta na dịka nkọwa si dị mmadụ enweghị ike ife ofufe nye mmadụ ibe ya ofufe dịrị naanị chineke ịgụọ n'akwụkwọ ọpụpụ isike atọ na isike asatọ ị ga-agụta na ịchụkwu ihe chineke ji si moses ga-akpọlata ndị ka ya site n'ala ijipt pụọ bụ ka ha nwee ike ịga gafee ya ofufe ọkpụkpa kpọrọ anyị n'elu uwe ebe a mbụ ka anyị fee jehova ofufe ọ bụ ihe iju anya n'ụwa anyị taa na ife chineke fee ya ruo ologo kwesịrị dịka okwuru ya dịka ihe e nyere n'iwu si dị ọ na-ara anyị ahụ ime ụfọdụ anyị na-ekpe anyị mfere ya ofufe enwee ihe wele mehetu anya ndị bekee kpọrọ distraction ị ga-egbusa na-akpọ efe ofufe were ekwentị gị dosa nso ọ bụrụ ya agụọ gwam gwam gwam ga-ehapụ ofufe mmụfe ọ na-eme n'ekpere ka anyị lee anya n'akwụkwọ mkpughe ebe ahụ anyị gụrụ isi ka anọ na amaokwu nke asatọ ọ na-akọwa na ihe anọ dị ndụ ndị nwere nku jọn dere ya ọ bụ mkpughe kpughere ihe ọhụrụ na-eme n'iru oche eze chineke n'eluigwe be ahụ ọ nọ n'ebe nsọ ya na ihe anọ dị ndụ na nwere nku kpuchiri nku ha n'iru ha akwụkwọ nsọ ede na ha adịghị ezu ike ehihie na abalị na ha na-abụku n'ihu onye nwanyị nsọ nsọ nsọ nsọ ọ dịghị ihe ọdọ enwere ha mụfọ na abụ anyị mbịa n'ofufe anyị adịla anya n'elekere na oge agaala bụkwa n'ụbọchị anyị kwesịrị inye chineke anyị ohere anyị oge anyị niile ndị ihe anọ dị ndụ a ha enweghị ezumike hihi n'abalị n'ịkpụ isi ala onye onye nwaanyị ngwalee n'ahịrị nke iteghete na mgbe ọ bụla ihe anọ ahụ nke dị ndụ ga-enye onye ahụ nke na-anọkwasị n'oche eze ahụ otuto na nsọpụrụ na ekele bụ onye na-adị ndụ ruo mgbe niile ebighị ebi ahịrị nke iri asị oru ndị okenye na anọ ndị 24 oru ndị okenye anọ ahụ ga-ada n'ala n'iru onye ahụ nke na-anụkwasị n'oche eze ahụ ha na-akpọkwa isi ala nye ya onye ahụ nke nke na-adị ndụ ruo mgbe ebighị ebi ha na-atụdakwa okpu eze ha n'iru oche eze ahụ na-asị lee n'ahịrị nke iri na otu gị onye nwe anyị na chineke anyị ị kwesịrị ịnara otuto niile na nsọpụrụ niile na ike niile ma kwụsị ebe a la ndị okenye iri abụọ na anọ mgbe ha nụrụ ihe anọ dị ndụ ka ha bidoro ito onye nwe anyị n'iru oche eze ya na ndị a mgbusara wefu okpu ha nọ ha n'isi mụfọ ọ na-abụ anyị bata n'ụlọ nsọ n'iru onye nwe anyị anyị ewere oke anyị ha bịa ndị ka ji oke ha ha bịa kọtala ọbụla iru onye kachasị ihe niile elu ha sị aa na ha ekwesịghị ikpu okpu n'isi ha egbusa malite ịbụ otito nye aha onye kachasị ihe niile elu na-adịghị ihe nwere ike ime echiche ha pụọ ha na-abụ abụ a na-asị lahiri nke iri na otu ihe a bụ abụ ndị kwere ekwe na-eji abụ ma ị gaa na akwụkwọ nsọ nke olu bekee ị ga-ịghọta abụ nke a ihe ọ pụtara mana isi abụ ha mbụ na a na-enye chineke otuto na mgbe anyị nọkọtara ibu abụ otuto ife chineke ịkpụ isi ala nye ya na-ekwesịghị inwe ihe nwere ike ime anyị ewefu ohere ọba anyị ewebiri ohere ma ọ bụ ihe si ike ime anyị enwewe atakala ahụ ihe anọ dị ndụ na ndị okenye iri abụọ na anọ nnọgidesiri ike akwụkwọ nsọ nsị na ha anaghị ezu ike oge ofufe anyị anyị enweghị ụbọchị niile iji na-anọkọsị na ọ bụ ụbọchị ofufe mgbe ụfọ na ekpere isi ụtụtụ anyị na-eji efeta ofufe dịka n'ezinụlọ gụọ abụ kpochi ala nye chineke tụgharịa uche na akwụkwọ nsọ ọ naghị ezucha n'ụbọchị izu ike anyị na-ezukọtasị ọ bụ ka anyị kpụsị ala nye ya nwekwara ọtụtụ ihe ha anyị ji bụo onwe anyị ya mee ofufe anyị mma ụfọ eburu rịkọm ma ọ bụ nwee ihe ajụjụ so anyị kwesịrị ilekwasị anya otu anyị ji na-akpụ isi ala enye onye nwe anyị kwa ụbọchị kwa izu na anyị mgbakọ na anyị kwesịrị inye ya ka ha rabụ ihe niile anyị ji bịa na-enweghị ihe ga-imehie anyị ihu ma na-arịọ ka anyị na-aga n'ofufe n'oge ndị a ka anyị nyechasịa chineke ihe niile anyị na onwe anyị nwee ike inweta ngọzi na ya ka onye nwe anyị gọzie gị n'aha jizọs amen chineke anyị ka ha rabụ ndị nụrụ okwu a ịkpọrọ oku otu anyị kwesịrị iji akpụ isi ala nye gị na-enweghị ihe ha nwere ike ịda egbochi anyị ma ọ bụ ihe nwere ike ịda abata iwepụ akọluche anyị n'ofufe dịka ihe anọ dị ndụ na-efe ihe n'abalị bụ otu anyị kwesịrị ịgwala anyị n'oge a n'ịkpọrọ anyị maka ife gị ofufe nyere anyị aka ka ihe niile anyị oge anyị niile jupụta n'ofufe nye gị dịka ọ na-adị n'iru oche eze gị n'oge a ka anyị si otu a nweta ngọzi nke ya na ofufe so ka ọ dịrị anyị otu a n'aha Jizọs Kraịst onye nzọpụta anyị egwu chukwu na-atụmọ egwu chukwu na-atụmọ onye kere eluigwe n'ụwa egwu ya na-atụ egwu chukwu na-atụ egwu ya na-atụ onye kere eluigwe n'ụwa egwu ya na-atụ egwu chineke na-atụ m ma na-arịọ gị ọma na-ege ntị ka anyị gbalịa fee chineke na nsọpụrụ ka anyị gbalịa fee chineke na iweda onwe onye ala chineke ga-eweli anyị elu imeela onye mgbasa ozi na ozi ọma nke iwetara anyị n'ụbọchị taa alaribe godwin chinwendụ anyị na-arịọ ka chineke nọnyere gị ka gị onwe gị onye nyere anyị ozi ọma tụọ chineke egwu ọ ga-ewuli gị elu ọ ga-eme ihe rịba ama n'ime ndụ gị na ezinụlọ gị n'aha jizọs amen mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363-7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail com maọbụ awrnigeria at yahoo dot com mara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www. awr.org chekwụta itinye asụsụ Igbo ka udo na amara Chineke chịa n'ime ezinụlọ anyị n'aha Jizọs amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu. ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo